Uh, ah. I am here to urge you not to give heed to that temptation around you. Do not heed to that temptation around you. Look unto God. ọ na-adabara onye ezi omume ọ na-adabara onye ajọ omume ọnwụnwa chọrọ njọ ọ bịara gị mọkwe n'ụpapụ igwe ọkaza akaza ọ bịara gị ifewe ọbara n'ike ebe niile dere duu ọ bịara gị iji si ike na-ebere ihe ga-adị mma maka na chi jiri eji ga-efo ihe ga-adịrịrị ọ nọ n'ụwa naanị ịrịọba chi gị ọnwụnwa bịarala gị o ị nọ na mkpa naanị ịrịọ pati gị ọnwụnwa bịarala gị o ị were ego naanị ịrịọ pati gị ọnwụnwa bịarala gị ọnwụnwa bịa dịka ụwa ọbụla ọnwụnwa adịghị m n'aka ị nọ na mba biko mechie n'ọnụ ụwa na-eme ntụgharị esiokwu ịmago onye ọ ga-akpa echi ọnwụnwa bụ ihe ndaba ọ na-adaba na di na nwunye esemokwu adịghị ọ dabara enyi na enyi ịhụnanya laa ọ bịara gị gbakwenu papa igwe ọ gaza gaza ọ bịara gị ifewe ọbara n'ike ebe niile dere du ọ bịara gị iji ike na-ekpere ihe ga-adị mma o maka na chi jiri eji ga-efo ihe ga-adịrịrị a ewo ọnwụnwa bịarala bụ ewo ọnwụnwa bịarala lagi, O onye na-anụ olu m ọnwụnwa bịarala gị ọnwụnwa bịa dịka ụwa n'aka hmm. Look unto God, call upon Him. Thank you, Jesus.